James isi nke anọ olee ebe ibu agha si bịa olee ebekwa ịlụ ọgụ si bịa bụ nke dị n'etiti unu ọ bụghị n'ebe ahụ bụ ihe ụtọ niile unu nke na-ebu agha n'ihe niile dị unu na-arụ ka ha si bịa agụụ na-agụ unu ma unu enweghị unu na-egbu mmadụ na-ekwokwa ekworo unu apụghịkwa ịhụ ihe unu chọrọ unu na-alụ ọgụ na-ebukwa agha unu enweghị n'ihi na unu arịọghị unu na-arịọ arịrịọ ma unu adịghị anata ihe n'ihi na unu na-arịọ n'obi ọjọọ ka unu wee mefuo ya n'ihe ụtọ niile unu unu ndị na-akwa iko unu amataghị na ịbụ enyi nke ụwa bụ ịbụ onye iro nke Chineke ya mere onye ọbụla nke zubere ịbụ enyi nke ụwa na-edo onwe ya onye iro nke Chineke ma ọ bụ unu na-eche na ihe dewe n'akwụkwọ nsọ na-ekwu okwu n'efu agụ anyị na-agụsi mmụọ ahụ ike n'ụzọ ekworo bụ mmụọ nke o mere ka o biri n'ime anyị ma ọ na-enyekarị amara n'ihi nke a ihe dewo n'akwụkwọ nsọ si Chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara ya mere doo na onwe unu n'okpuru Chineke ma guzogide na ekwensu ọ ga-agbapụkwa n'ebe unu nọ bịaruonu Chineke nso ọ ga-abịarukwa unu nso meenụ ka aka unu dị ọcha unu ndị mmehie mekwanụ ka obi unu dị ọcha unu ndị nwere uche abụọ hụjunụ anya rụkwanụ uju kwakwanụ akwa ka ọchị unu ghọọ iru uju ka ọṅụ unu ghọkwa mgbarụ iru wedanụ onwe unu n'iru onye nwe anyị ọ ga-ewelikwa unu elu ụmụnna m unu ekwutọrịtala ibe unu onye na-ekwutọ nwanna ya maọbụ bụ na-ekpe nwanna ya ikpe ọ na-ekwutọ iwu na-ekpekwa iwu ikpe ma ọ bụrụ na ị na-ekpe iwu ikpe ị bụghị onye na-edebe iwu kama ị bụ onye ikpe ya naanị otu onye bụ onye na-enye iwu bụrụkwa onye ikpe bụ onye ahụ nke pụrụ ịzọpụta na-ịla ihe n'iyi ma gị onwe gị bụ onye gị onye na-ekpe onye agbata obi gị ikpe geenụ ntị ụnụ ndị na-asị taa ma ọ bụ echi ka anyị ga-aga obodo a nọkwa n'ebe ahụ otu arọ zụkwa ahịa ritekwa uru ma unu bụ ndị na-amata ihe ga-eme echi ndụ unu bụ gịnị n'ihi na unu bụ alụlu nke na-apụta ihe nwa oge emesịa o wee pụọ n'anya ma nke kwesịrị unu ka unu kwuo bụ a sị na onye nwe chọrọ anyị ga-adị ndụ mekwa ihe a ma ọ bụ ihe ahụ ma otu ọ dị unu na-anya isi n'oke okwu unu ịnya isi niile dị otu a bụ ajọ ihe ya mere onye matara ime ihe ọma ma o meghị ya ọ bụrụ onye ahụ mmehie